be anyị nọbụ chi na-eme ihe ee unu abụgo n'ụlọkwa chukwu na-eme ihe ee ọkwa ịma n'akala aka na edum m ibe chukwu gwụrụ n'ọnya ya emelugo ewumehe ụwa niile bịa n'ụbịa solonụ ka anyị jee kene chukwu ọgwụ ekene ka anyị na-enye eze onye gozila lakalaka m ewumeghe ụmụ obiligbo abịagogwenu akụ nwa avọnọmụ na-ekwu ogo mụ na okpu ọsọ nwanne m nsi ya owe ewume ewu m ewumeghe owe ka anyị ga-eneji ihe. ọkwa onye nyela anyị onye kele ụwa niile ka anyị bụ onye agha ya elu ọgwa onye nyela anyị ndụ onye gozila akala aka m ekene ka anyị ga-eje oo be chukwu ka anyị na-ejere ewumeghe ivemelụ n'ime ndụ m ọlọnya ka m ga-eti m aleluya n'ime chukwu ụzọ na-adịla ha nsọ gị n'enu enu mbaba n'enu gasị enu ọha na eze bịanụ ka kene ya ewuchi mee hụla nne n'anya onye dị ndụ bịa keneke onye dị ndụ nya kene papa ụfọdụ bata jee n'ụwali rue mmachi va nwụọ ịmafa gbalọ ista va gbakwulo disemba ọzọ ma mụ na gị anyị bata jee n'ụwali n'ọlụ e Disemba ma anyị aṅụla nwa nchahụ ọ bụ na ezi omume anyị na nke ndị nwụrụ anwụ onye dị ndụ onye kene Chukwu ịlanuwe owe ewu mee ọrọ Chukwu na-enye nwa ịnụrụ ya nwanne m n'ọlọ Chukwu na-enye ibu n'ọlọ Chukwu na-enye dị ihe n'ụlọ ya nwanne m onye mere mma bịa kene ya ịnanụ owe onye bilibe ya bili ee owe onye bilibe ya bili ịnanụ ka m na-ebe ewu mee ewu m wewara na nsị ya owe anyị kene Jehova ehu ọgwụ onye nyela anyị ndụ ka anyị bunye aha elu ehu ewume ka anyị tụbara n'ọya mma mma onye nwere olisachukwu m n'ụwa ọ ga na-eje nabata ụgwọ agaghị akpọ gị ihe ife agaghị afụ ka ofu ilochua na mba ya nwụsịsị ee bagwuọlụ gị ọgwụ na mba ya nwụrụ nwụri ee ọkwa ịma n'ọkwa chukwu na-edu m ewumeghe ewuchi m nji meghe akụ nwa afọ n'ọchị na-edu m ewumeghe mụ ọzọ nwanne m ụmụ obiligbo abịagowe ị na-anụ ka mụ na-eme ee ee ojichukwu na ojikwu ibe dị mma ee ojichukwu na ọkagbula alụ mma ewumehe onye mere mma bịa kene chukwu chukwu ọnụ m na-ekene gị eh. ibi mere eh, eh, onye aka m na-ekwu ihe ee ịbanugo gwa mmọchụwalị jebụ mmadụ ibe gị ebe vanọsi n'ọnwụ badịlọzi ndụ ma ncha uru ma gị kwụ onye dị ndụ ị nọ na-akpọli chi gị maka na ịkpatala ego ụwa chachaa ụwa na-esili gị ike jụka n'ọnwa gị ajụjụ ndị afọ na ọmọchi ụwali na babụlọ bụ mmadụ ibe gị ma vanọsi n'ọnwụ onye dị ndụ onye aka emeju na nuwe e, igbo banye n'ọgwa chi na ee e, igbo na anyị na-achụsi ego ike ma anyị na-agbara ọnwụ ọsọ ịgbabara ọnwụ ka ọnwụ ji abịaghị nwanne m ọnwụ na ndụ dị onye nwe ụwa n'aka ị na-anụ ka m mụrụ ekwu onye dị ndụ onye aka na-echu onye bilibe ya bili umee owe onye bilibe ya bili ịnanuwe owe ka anyị jezutọ ịmọma ọ bụ ụga ka anyị na-eje ma nteje abụọ ka anyị si eje anyị nwere mmadụ n'ụga ewumee owe ọ bụ onye ka anyị na-eje ndị ụga na-emesiri emesi ike oke osisi akwata n'ime ị e na-anụkwa onume owe ifeijinsu mbọ ọnụ oke osisi akwata niile oyime ebe kwedike nke izizi n'ụka ụka mbelede nyere dike ọkwa mbelede ka nya gị ede ị na-anụkwa onume ojimoto eme ọgụ odo tume m bịara ibe ebe kuwe ịmụ ibe oji ji melụ m ọjị o wetalụ m ọjị tinye 50,000 n'evele ọ kwatọ maka ego ọjị m